ị ma nabata n'ihe dị eme? mere ị ma nabata n'uwe merebe egbuo ebe ọbụla ọ batara n'ihe dị iche na-adị ị ma na ọ batara wee gbuoro m mma ị ma na ọ batara na biere m okwu ọbata obi okwu ọbata obi okwu ọ batara be nwa anya ga anụ akwa nwa Ọbata ihe dị mfe ọbata obuwe n'agha ọ batara be nwanyị a ga n'ure nwa ọbata ihe a dị mfe oke chi na-eme mma eh. akpalie chukwu ihe mgbele ọbata obi okwu ọbata obi okwu ọbata obi okwu ọbata obi okwu ọ batara be nwanyị aga ga nwa eh. ọ ihe dị okechi na-eme mma eh, agbalie Chukwu ebube